this is how it's going to be. Okay, this is how it's going to be. Um, hello guys. Uh, we are hanging out with friends. No. Uh, colleagues, friends, and brothers from different countries. So right now we're going to give you like about five different languages. Say thank you to me after. Hello, this is Thais from Brazil. and this is Daniel from Colombia. Hola, ¿cómo están? Estamos entre amigos y colegas. Salimos un domingo. Felices Pascuas para todos. Que la pasen muy bien. And this is, and this is Mohammed from... Mohammed is going to give us... Something in Arabic. Okay. اوكي اسمي محمد اول جوي انا مع اصدقائي نحن في اكوادور نحن ندرس في الاسكولا انجليز مرحبا بكم Okay, and when salibona ninjani ibizo lami ngobuhle kwenzomoyo ngivele ezimbabwe nginapha nabangane bami siyazithokozela sinatama namnede kodwa ningakaqedi ukukhuluma ngizothi umhlabe ukucula kancane nje igqiga indlela bathi ngiqoqo igqiga indlela bathi ngiqoqo so lokho ingoma yokuthi masihlangene siphumene njengabangane oke guys afọ m bụ Nkiruka nwada ka Gloria mụ na ndị ọyị m nọ n'ebe a n'obodo a na-akpọ Ekwado obodo a amatakwa anyị na-enwe aṅụrị n'ụbọchị taa bụ Ista Sọnde so anyị wee sị ka anyị zitere ụlọ oziọma wee na-asị ụlọ na-emenụ nke ọma n'ụbọchị taa amaka na-enwe na aṅụrị akpọkwala mmadụ tinyere gị aja na garị maka na aṅụrị amaka ee eh? ọ ndị wesị na afọ ada nwaanyị bụ aṅụrị ka ngwanụ ka ọ dịzie anụ ee eh? ọma ka anyị zitere bye bye nụ <laughs>